ihe Atiku kwuru banyere ọnụọgụgụ ndị nọ na soshal midia na mgbago ugwu naijiria ọ bụ eziokwu onye na-azọ ọkwa onye isi ala na pati People's Democratic Party PDP Atiku Abubakar kwuru nso nso a na pasentị iri itoolu nke ndị si mpaghara ugwu naijiria anọghị na soshal midia o kwuru nke a ka ọ na-aza ajụjụ gbasara onye ndọrọndọrọ ọchịchị Labour Party Peter Obi bụ onye ama ama maka inwe ọtụtụ ndị nkwado na soshal midia mana kedu ka nkwupụta a siri zie ezi fact check hub nyochara ụfọdụ data dabere na akụkọ Nigeria Digital Data 2022 sitere na data reportal n'ọnwa Jenụwarị 2022 enwere nde mmadụ 32.9 bụ ndị na-eji soshal midia agbasa ozi ọha n'obodo Naijiria sitere n'ọnụ ọgụgụ mmadụ 216 million 687,522 akụkọ sitere na National Bureau of Statistics NBS na-egosi na ndị Naijiria 145,851,496 nọ na ịntanetị na nkeji mbụ nke afọ 2022 ihe ọmụma gosikwara na ndị bi n'ugwu ruru 68 68,531,602 nke ndị dabanyere aha ha na ịntanetị na mba ahụ na mkpokọta pasentị iri ise na isii nke ndị bi na mpaghara ugwu niile mere ndebanye aha n'ịntanetị nke a gosiri na nkwupụta ahụ Atiku mere bụ ụgha